ikoro adagokwa n'ụbọchị tata tata bụ fraịde ikpeazụ n'ọnwa juun ndị mụ na ha nọ na-akọ akụkọ ya bụ ikoro bụ maazị ejike ọbasi maazị keke ọdelụga mụ onwe m ụkọchukwu Austin Ma onwe m bụ oke ụkọchukwu dịka anyị na ụnụ na-akpa kwa izu anyị abịagokwa n'izu nkata anyị na-akpa maka ya bụ ihe gbasara ya bụ akwụkwọ edere mgbe a na-alụ nigeria Naijiria na Biafra a na-akpọ Ahịara deklarashọn anyị akpago ụbụbọ maka ya bụ Ahịara Declaration ruo izuụka abụọ nke a izuụka atọ izuụka gara aga anyị wetara ụlọ okwu gbasara etu esi wee na-afụ ndị ojii ya bụ akụkọ ifo akụkọ nkọgheri a na-akọ maka ndị isi ojii etunye bụ ihe si wee bụrụ otu n'ime ihe eh, butere ya bụ ọgba aghara eji wee nụ ọgụ agha Biafra tata anyị ga-aga n'ihu inebanye anya n'ihe ndị ọzọ butere ya bụ ọgba aghara tata anyị ga-etinye uche anyị ga-atụgharị uche inebanye anya n'ihe gbasatara mmegbu ndị ọzọ si ụzọ gafere ụzọ Afrịka gafere ụzọ mba ndị isi ojii wee bịa ya bụ extra african exploitations ọ bụkwa otu n'ime ife ndị akpọrọ afa bụ isiokwu na ihe butere ya bụ nsogbu enwere eji nụ anya bụ agha Biafra maazị uh, ụkọchukwu Austin ị nwere ike inyere anyị aka inebanye anya na ịkọwalụ ndị na-ege anyị ntị ihe ya bụ extra african exploitation ya bụ mmegbu gafere mba afrịka kedu ihe ọ pụtara na ka ha si wee kọwaa ya ndewo ya eh, na ihe ijikwa dịka e gasị na ịpịa mm-hmm. ụka ọnụ bido n'ihe anyị nkata anyị kpara izu gara aga ihe anyị kwuru banyere ya the meat about the negro ya akụkọ ifo a na-akọ banyere ndị isi ojii na ihe ebe ihe anyị hiwere isi bụ ebumnuche ndị mba ndị ọzọ ịchọpụtara obodo Afrịka kemgbe gboo wee bụ kpebie n'uche ha na enwere ihe nọ na mba Afrịka ga-abara ha uru hmm. ha ebidozie gbawa mbọ ịchọ otu ha ga-esi wee mee ka obodo a mba niile a na-akpọ Afrịka bụrụ nke ha n'ihi na a bịara lee anya ndị Afrịka egosi na e nwere akụnụba ịdị ịpụrụ iche nọ na mba nọ n'ala Afrịka nke mbụ anyị lee anya n'akwụkwọ nsọ the Queen of Sheba na ọtụtụ akụnụba o buru site na mhm. Ethiopia gawa Canaan or Palestine ije hụ eze Solomon onye nke ọzọ abụrụ nwoke a na-akpọ Mansa Musa onye a gwara anyị burukwara ihe ọlaedo ka ọlaedo gawa njem okpukperechi hmm. a na-akpọ pilgrimage nke na ya na-aga ọ na-ekesa ọlaedo ruo mgbe ihe ihe nke a butere wụ na ọnụ ahịa ọlaedo n'ahịa mba ụwa niile abịa hmm. ihe ahụ kpatara ndị mmadụ jiri bịa bido chọwa si nwoke a na-akpọ Mansa Musa kedu ihe wụ akụnụba kedu ebe akụnụba ya si na-apụta na mgbe ha chọpụtara ya ghọta ihe na-emenụ ihe ọzọ abụrụzie olee otu anyị ga-esi mee ka akụnụba ọ bụrụ anyị nwa bụ ndị e, ọ ga-anọ n'aka ịdị na-ahazi ya ndị mbụ bidoro ya wụ ndị Arab hmm. ya bụ mgbe eze moskat a na-akpọ tipotipo buru um, isi obodo ya ịnọ na Yemen n'oge ahụ buru ya bubata ya na ebe ebe a na-akpọ otu e, e, e, akụkụ Tanzania mhm. ịwụ n'akụkụ Tanzania bute ya ebe ahụ mana ndị Arab abịa bụrụ ndị ihe mere ihe dị ka ebe afọ 1400 and something mhm. ndị Arab abịa bụrụ ndị bidoro ịzụ ahịa ahịa mgbere mhm. n'Afrịka n'ihi na ha nwere ha nwere ha na ndị Europe site na Portugal the Arab Andalusian mhm. relationships in the Baltic region na the Mediterranean ha zụta ngwa agha bute ihe ndị ọzọ ha eburu gafee Sahara Desert bịa resi ụmụnne anyị otu a ka e bido na-azụ elephant tusk n'ihi na n'oge ahụ ndị iwu ndị ụzụ ndị nka na ụzụ nọ n'obodo mhm. Afrịka mana Mali mana Benin Empire the eh, Benin Kingdom ndị ama ama na-ewere ọdụ ivory hmm. ji kpụọ oche ticha ya ọlaedo nke na ndị eze Morocco ndị eze Portugal na ndị eze Spain na ndị eze ofe ndị ọzọ na-akpọ ndị anyị na-akpọ Middle East a socha ndị na-abịa etinye na ahịa onye ndị bekee a ga-akpọ itinye ọda hmm. e, e, ịtụ ahịa ka enwe ike butere ha hmm. ụdị ahịa ndị a maka nke a na-aga ruzie mgbe ndị Portugal onwe ha bịara chọwa ndị arab na-akọrọ ha akụkọ ifo ndị rịa aṅa na obodo a na-agaghị aga na osimiri ocean atlantic ocean na na-agaghị aga mana mgbe ndị Portugal ndị bịaziri nwee ike pụrụ iche n'ihe gbasara ịkwọ mmiri osimiri bịara nwee gafeta ya bịa doo ha anya mgbe ahụ ka mba ndị isi ọcha Europe ma Spain ma mhm. Germany ma Britain ma France ibidoro gbawazi ọsọ ahịa ọwa ihe a ka ọsọ ahịa ka agbagidere gbata ahịa slave trade gbagide ahịa slave trade bịa banye ahịa ihe a kpọrọ ihe bidoro kpọọ the scramble and partition of Africa si na ya banye na nke a na-akpọ kolonial ma ọbụla dị mgbe e nwereziri nnwere onwe ebumnuche ahụ atụfu onwe ebumnuche hmm. ahụ ka nọkwa taa mere na France ka ji ebe ha ji jisie ike England ji ebe ha ji jisie ike Portugal ji ndị nke mhm. ha jisie ike Spain ji ndị nke ha jisie ike ndị Germany nke ha ji eji anapụrụ ha ya anapụ Russia na ebe ha ka na-alụ ọgụ Ottoman Empire mhm. enweghị ike isoro ya wụ na ihe kpatara na mgbe eji alụ ọgụ Biafra ha hụzie ya ohere dịka ohere ha nwere iji nwee ike batakwuo nweta ọnọdụ nke ha n'obodo Afrịka Amerịka na onwe ha nwere otu otu obodo ha nwere ha gbanyere ụkwụ ya Liberia mhm. mana mmasị ha dịka ndị nwere ike ọ mba karịa ndị niile bụ na ọ bụrụ na ha Britain wụrụ ndị enyi ha France wụrụ enyi ha Italy na Japan wee enyi ha ọ bụrụ ha si ọnọdụ ahụ nweta mhm. ihe ha na-achọ n'ebe Afrịka nọ ya bụ na ihe ahụziri ihe ndị a na-ahụzi Afrịka bụ dịka obodo edowere edowa mhm. ebe a ga-esi na-eweta ihe ha chọrọ ji na-enyere onwe ha mhm. ọ bụ na m ga nwe ọnụ na eh, ụkọchukwu eh, ọkaigbo nkọwa ịkọwa amaka maka ọ bụrụ na ọ nwere ife dị n'afrịka onwe bụroli ka ndị a niile bịa maka na onye bụ igu ka elu na-eso anọ ife dị mkpa na anyị ga-amalụ anyị bụ ndị isi ojii bụ ndị afrịka tụmadụ ndị igbo n'ọkwa onye bụ e, igu ka elu na-eso ya bụ mgbe ndị mmadụ na-achọ anị gị mgbe ndị mmadụ na-achọ ka gị na famekọ o nwere ji maka ya eme maka na ọ nke ị na-eme o nwere nke eji malụ gị onwe ife iji fa na-achọ nke mhm. wee wee ịjụsizi onwe kedu ife afụ fa na-achọ iwee mmanụ ka ị ga-esi kpọrọ ya wee mmanụ ulu ga-abatara gị mmanụ ka ị ga-esi wee debe anya wee debe ụkwụ ma ọ debe aka wee na-akpọ obubo afọ ehe maka na na ọ dịzi ka na anyị nwe amarọ kaira ana anyị marọkwu eh, ife anyị na-ada n'ọnụ dịka na ọ bụrụ na ekwebeda ọnụ zikwebe ọnụ ya na mgbe eji e wee dee Ahịara ahụ bụ akpọ Principles of the Democracy of the of the Revolution ndị lebara anya ma onye ma onye bụ onye isi mgbe abụju ha gbalụ mbọ ka nwee ike kọwaalụ ndị Biafra na ndị na-egbu unu maka onye agbara onye bụ onye ifemelonịa ifemelonịa ihe m na-aghọta n'ihe a na-akọwa na-ekwu ọ dịka na-abụ onye onye nọ na ana um, ndị briten nwụrụ anwụrụ ndị nọ n'ime Biafra a na-akwụ ụkwara hmm. ọ dịkwa ka ha na ha bịara afịa sizie n'ikute nyawa ụtaba bara ime afịa ya ndị na-ege anyị ntị ga na-ajụ na-asị ọ na ha si n'ikute ụtaba banye ime afịa ana anyị na-ekwu na o nwere ife afịa ife afịa kpọbata ha gịnịzi kpatara o ji wee bụrụ na mgbe ha sịrị anyị chịba onwe anyị ha si na ha anawana ka anyị wa mm-hmm. jikwazi wee nwebe nsogbu o nwere ihe ị nwere ike mm-hmm. ikwu na nke a ile n'anya otu maazị ọkaigbo si bido dị mkpa ihe o ji dị mkpa bụ na a na-akpa nkata ledala anya ka ekwu okwu slave trade ekwu okwu slave trade taa ihe a na-agụnye na slave trade bụ eh, Europe Britain Spain Portugal eburu buga to the Caribbean and the New World America ma tupu ndị ọcha ebido gbawa ohu ndị arab na-agba ohu n'afrịka ha gbagidokwere n'ohu ahụ icheta ama m mgbe ndị britain bịara mhm. a na mgbe ha si si kwụshizie ire mmadụ ọtụtụ ndị ugwu eji ike napụ ha ire mmadụ the emir of kotangora ka a na-asị echiri e, e, e warning ya kwụsị ya sị mhm. mba elee otu ị ga-esi were buusu tinye ebe oke nọ si ya ya achụla oke ihe m na-achọ ịkọwa ihe awụ na ndị arab gbara ndị ojii ohu hmm. ka ha gbachara ohu eh, mgbe ndị eh, fulani batara wee naghara ndị nwe obodo ọchịchị eh, ndị awụsa empires niile enwe gbagote gbagote gbaruo ebe a na-akpọ middle belt ha ewere ndị nke ha tinye tinye tinye tinye tinye ha na-agbakwa ohu ahụ rukwe taa ilecha anya ọtụtụ n'ime ha ahụhụ ndị ha na ha bi ka ha wuo ụmụnne maka ile otu anyị nwa ndị Igbo nọ anyị na ndị agbata obi anyị nwere ike na-enwe nghọtahie ma anyị kwere na ha wa agbata obi anyị enweghị mgbe anyị ga-eji hapụ ndị eh, agbata obi anyị ndị mhm. efe ndị ana ndị Ibibio ndị mhm. Ejọ mhm. ee eh? enwe mgbe anyị ga-ahụ ha mafee ha gawa mba ọzọ si na ndị anyị na ha wụ nwanne otu omume anyị na ndị ugwu echee m e, e, katụma ndị ọchịchị ha ha hụ ha anyị nwa azụ ndị ha na ha so nwere obodo ha hụrụ anyị azụ ndị nọ n'obodo ha ndị gbachiela agbachi n'obodo ha mhm. ọ uche m n'ihe a ama m ihe unu uche um, ihe ọ na-ekwu nke ndị ọcha na-akpọ um, Arab Muslim expansion nke mm-hmm. etu esi wee dị ya n'ahịa ara ya bụ Arab Muslim expansion ọ bụkwanụ na ị na-anya na ịjụọ m ọ dịrọ nka ya bụ ife ọkwụsịrị ka anụchara nyawa ọgụ agha Biafra na Naijiria. maka na tupu Saduwa anwụọ anwụọ otu ife a sịrị n'okwu bụ na ọ siri na ya ga-ewelụ Koran jemetụ ya n'ọnụ mmiri Atlantic osimiri Atlantic mana ha bi n'ime nke gosiri na ọ ya agafe Igbo gafee a na ndị Kalaba gafee Efik gafee ndị ọzọ wee jee ruo na ọnụ mmiri ha mana a ga-asịzi nna tata na ọ bụrụ na ị chọrọ ije detụ Koran n'ọnụ mmiri ị nwere ike ịbanye plen nwee ike banye moto o buje gị n'ọnụ mmiri mana ọ bụrụ ihe anyị kedu kedu ya bụ ihe si na-egosi onwe ya ruo taa Hmm. mana eh, ọ bụrụ na etinye etinyekwuo ya n'ihe gbasara akụkọ histri anyị chetakwa na ndị a bụ ndị Fulani maọbụ ndị a na-akpọ Pula maọbụ ndị Fufube ma Fufude ma Fula ebe ha nwere mgbọrọgwụ dịka ebe ụlọ ha ebe a na-akpọ Futajalon na nke mbụ ụka alakụba abịaruola obodo mpaghara Afrịka anyị ma taa dịka Naijiria nakwa West Africa o rughị ihe ruru otu narị afọ okpokporo eh, ah, ụka alakụba bịara tupu ya bata n'obodo anyị ma taa na dịka Naijiria ọ ya mere ejiri nwee the Kanem Empire the Kanem Empire was an Islamic empire mana the Kanem Empire Borno bịaziri wụrụ isi mmiri Islam na West Africa ọwụ Bronu, ọwụ Timbuktu ọwụ Mopti ya wụ mpaghara atọ mana n'afọ 1300 nwoke a na-akpọ Sunjata Keita ebie bido arụmarụ dubatara ihe a na-akpọ the Mali Empire mpaghara obodo ndị a na-akpọ ndị Mande setịrị aka ruo e, taa ndị ebe a na-akpọ Mali Guinea e, obodo ugwu Ivory Coast Burkina Faso mhm. ụfọdụ n'ime ha anọrọ n'ebe a na-akpọ ebe a na-akpọ Liberia na Sierra Leone nakwa na Gambia mana mgbasu ndị ata a na-alụ agha ime ịchụ ka ọ chụpụo nwoke obi ọjọọ ịwụ samaụrọwụ na onye na-achị ndị susu n'ihi na sundiata nwere nkwarụ ahụ ndị Fulani ahụghị ya ka onye ga-enwe ike inwe mmeri n'ọgụ ahụ maka ihe eji mara ndị Fulani bụ na ebe ọbụla ha gara ọ ọbụla ha nọ ha na-achọ ka ha nwee mmekọrịta ha na ndị ha chere na ọ bụ ndị ga-enwe mmeri ha soro ha nweta mmeri ahụ nketa ezikwu oke nọ na ya ya n'ihi mkparụ ahụ sundiata ha ekpeghị ha echehụ na sundiata ga-enwe mmeri ha gbara Sundiata okpu mana mgbe Sundiata nwere mbido rụwa Mali Empire ọtụtụ n'ime ha agbafu gbagawa ebe a na-akpọ Futatoro ịnụ na Northern Mali ọ wụ ebe ahụ ka nna nna Usman danfodio Fodio ka burukwa gbarakwa ọsọ gbadata Sokoto hmm. bịa rịọ ndị Hausa ka ha nye ya ebe obibi ụfọdụ ndị Fulani a wuo ndị ndị Yoruba ndị Ọyọ gara kụrụ ka ha bịa nyere ha aka lụsị na ndị nke ọzọ ọgụ ha enyere ha aka lụcha ọgụ ahụ ha lee afọ nja of gbuo ya ọya wụ na enwere the emirate of Ilori taa mm-hmm. mana ihe ndị Fulani meziri wu n'ihi na ha nabatara okpukperechi alakụba ebe ha lere anya hụ na okpukperechi chetakwa na ihe awụ tupu eh, tupu ekwuwe okwu ndị otu kristi kristianiti ya na ihe ndị ha hụrụ nwere ikikere inyere ha aka nweta ihe ha chọrọ ndị okpukpere alakụba ọ ya wụ na ha jere gbakpuo okpukpere ụka alakụba ụkpanụ na okpukpere ụka alakụba dị ụdị na ụdị mm-hmm. e nwere ndị nke a na-akpọ ndị nke soro usoro abubakar ya ndị a na-akpọ the shia nwee ndị nke a na-akpọ the suni ndị nke mm-hmm. sikwara na okpukpere ha bidoro na onye amụma mohammed mana abịa na ndị nke suni ahụ enwere ndị ka a na-akpọ de sufi Ọ ndị sufi ahụ ndị butere ụka alakụba ya ọtụtụ ndị na-ekpe ụka alakụba na afrịka kawanyecha na west Africa bụ ndị sufi ndị sufia bụ ndị a na-ahụ na turkey mm-hmm. na iran na mpaghara uh, Asia ndị ọzọ nghọta ha bụ ihe ha na-akpọ mkpụrụ ụka a na-akpọ jihad jihad meaning ihe pụtara na asụsụ bekee struggle jihad ha hụrụ jihad dịka uh, ọgụ mmadụ na-alụ n'ime ya iji chụpụ ajọ omume mm-hmm. nke ekwensu na-akpalite mana abịa nwee ndị nke a na-akpọ the salafist onye ndu ha abụrụ nwoke a na-akpọ Abdul Wahab ọ ya mere eji akpọ ha Wahabist onye nke iforo ntutu ya taa mm-hmm. na onye ọbụla na-alụghị ọgụ lụgide onye na-esoghị n'okpukperechi a. ọ bụrụgodị na ị na-akụ isi ala si na onye alakụba na isokwazi bụrụ infidel ọ bụ ụdị okpukperechi a ka ndị Fulani hụrụ mana na ndị Iran ndị yawụ ndị Shia enweghị mmasị ịlụ ọgụ jihad mm-hmm. ndị sufi enweghị mmasị ịlụ ọgụ jihad na naanị ndị nwere mmasị ịlụ ọgụ jihad a gosi ndị ọzọ wu the salafis ọ ndị a ka ha jiri nabata ka ha nyere ha aka ya wilee ya anya ihe ndị fulani na-alụrụ ọgụ ya ha na-eji okpukpere alakụba na-emehie ndị ọzọ anya ka ha nwee ike ha na ha soro kụrụ aka na aka nweta ihe ha chọrọ ha nwetacha ihe ahụ ha chọrọ ha bịazi tụgharịa bịa gwa gị na okpukpere alakụba ke ezughị ọ ya wụ ihe ị na-ahụ taa ọ ya wụ ihe mere na Usman danfodio Fodio godogodoro agha jihad ya bido ile obodo ndị emireti ndị ọzọ bụburu ndị alakụba bido ibuso ha agha ọ ya wụ ihe na-ahụ taa Ọtụtụ. Hmm. ihe a na-emegide ndị shia Ezagzaki ndị otu ezazaki ọ ihe ị na-ahụ taa ewerela Boko Haram sogide ndị Borno n'ihi na Borno mhm. ka bụ ndị Sufi ọ ya na ihe na-ahụ taa na ndị ọbụla n'ime ọbụla ndị Yoruba na-ekpe alakụba alakụba ha Sufi mhm. na ndị ugwu bụ ndị alakụba na si na okpukpere ochie alakụba ndị Yoruba ezughị oke ya ndị na-eche na ihe a bụ ihe gbasara alakụba gee ntị otu Maazị Olusegun Obasanjo jiri ọ kpọrọ ya mhm. Islamization and Fulanization Islamization and Fulanization ya wụ na ihe ndị Fulani ji eme ihe a wụ na ha ji okpukpere alakụba na-alụ ọgụ iji dọtara onwe ha obodo nke ga-awụ nke ndị na-ege anyị ntị ga-eche na ọ bụ na nsogbu niile dị na Naịjirịa na nsogbu niile na-emetụta ndị si n'ụzọ ọwụwa anyanwụ ma ọ bụ na nsogbu niile ndị Afrịka dị iche iche agwụla n'isi ndị Fulani ọ naanị ndị Fulani wu nsogbu o nwere ndị ọzọ ma ọ bụ ma ha si ụzọ ọzọ ma ha si ụzọ Afrịka bụ ndị na-enye ya ya ndị na-ebute ọgbaghara na nsogbu ya dịka ntị wee kwu n'izizi n'etu maazị ehm, ụkọchukwu ọkaigbo si wee kọwa ehm, ọ nwere ife dị n'Afrịka ọtụtụ mba ụwa chọrọ mana ofu ife ị ga-aghọta n'isi mbido bụ na ọ bụ etu afụ ndị Muslim nwetalụ jihad bụ ndị bidogodo wee ghasaba ife n'obodo ga-enye na ndị ọcha wee solukwa ofu ụzọ afọ ọ maka na na Ottoman Empire nọchiri ụzọ na Turkey bụ na ndị Europe nọ na ọdịda anyanwụ enwerezi ike ije na ọwụwa anyanwụ wee jee wee zụọ afịa ma wee chọba ụzọ ọdụkwa ya bụ na ndị Portuguese ndị na bụ ndị bu ụzọ wee bịaba Afrịka na Afrịka ya na ọ nwere ọtụtụ obodo anya dị na be anyị ugwu be anyị akafa dịka aka enwe ndị mba dịka mba briten mba Russia kịta akwa nwere mba China ọtụtụ n'ime mba Amerịka onye ọbụla na-abụ ya bụtasịa nke ya eji wee zụọ ụmụnne ya na obodo dịka France France enwerọ ofu mkpụrụ ebe a na-agba egwu efu egwupụta mmanụ isi na-awa mana kọmpani fabụ elf so na ofu nnukwu kọmpani nke na-eme mmanụ petrol fenwero gold fenwero uranium fenwerokwu kọpa fenwero dayon sọsọ ifefe ma wee bụ grape eji eme wine hmm? kama na fekọrọ afrịka bụ mmiri tọgbu iko ya bụ na ọ bụ ụdị ife dị etu afụ ka ojukwu lụtụsịla aka na-asị na kedu ife melụ anyị ji agba nnekiri kedu ife bụ n'obodo adịrọ mma n'ọtụtụ n'aka niile a etisiri na nya bụ ofe bụ ife na-emebie wee si onye ọbụla wesisi aka na aka dịka aka gịnị aka mmadụ ee asịsị iwepụ aka enwe n'ofe na ọ dịka aka mmadụ e, maka na mgbe afọ ee Britain bịa fa na-eme nke ya adabalụfa ndị France bịa fa na-eme nke na-adabalụfa ndị Amerịka bịakwue aga na ekwukwo mma n'iru mana e, gbelegbele n'iru gbamputu n'azụ maazị e, onye isi mgbe afọ na Biafra bụ kọnel eh, eh, leftenant kọnel Emeka Ojukwu esi eh, mba Igbo sisa anya Biafra saa n'anya dekwana ife na-eme na ife na-egbu anyị na ndị na-egbu anyị na ndị bụ na obodo adịrọ mma na ọ bụrụ sọsọ ndị Fulani kama na ndị Fulani afọ nọzi kịta dịka ee ụkọchukwu Okigbo si wee kọwa ọfụma ịfụ na ndị Fulani bụ ndị bịara abịa ana ọbụrụ kafa abịarọ kafa bụ gbachi solubili na fabia kafa ụkọlụ ya bụ ọbịa be mmadụ ịbịa ịbịagbue fabia kafa nakọla ndị ọbụla na ha wekọlụ nke fa wee tinye na nke ya ọ bụrụ fa ka ndị ya asị obiko biko nwanne m nwoke na ọsọ na-achụ m ka m bịa ka m gbachile ka anyị chabibe n'udo mba ọnwa ndị mba ndị ọzọ na-emekwa na ofu agwa <laughs> maazị ọbasi eh, ah, onye na-ege anyị ntị ga-asị na nsogbu karịrị arụ ebe anyị fụ na nsogbu na anyị n'iru nọrọ anyị n'azụ ndị Fulani chụrụ si na mgbago ugwu na-agbadata ndị France achụrụ mmanụ nke ha bịa ndị China achịrị na-abịa Russia na mm-hmm. ife ka nkụ ka ezi onye a na-achọ ife na-arụ ka ife onye ọhụrụ eme kedu ife onye Igbo na-ege ntị <laughs> na mgbe ndị dere ahịara deklarashọn na-edenye m akwụkwọ ha na-agwa ndị na-agụ akwụkwọ na ndị be anyị na-ege ntị ka ha mezie gịnị ha na-eti ka anụlụ olu ha ka ọkaife ji ha rapụ ha ịma ihe nọkwanụ na ya wụ ewere e, e ihe ndị Igbo na-asị na mmadụ bere ụbe mmadụ bere ụbe ya wụ ịpụta etinyere gị ụtara si gị sụọ nri mhụ nri akpata akwụkwọ tee ofe itenwuhu ofe ị nọrọ agụụ a na-agụgbu gị onye batara be gị hụtara ya asụ kpaa akwụkwọ tee ofe rie ị ga-ata ya ụta aha maka ile anya oge edere ahịra deklarashọn ndị Igbo nọ na nnukwu nsogbu ndị Igbo nọ na nnukwu nsogbu ị gaghị efe n'elu ị gaghị aga n'ala ị gaghị aga na mmiri e gbochie ebe niile Igbo enweghị enyi ka ile anya elee ndị nyere Port Haiti eh, Ivory Coast Gabon Tanzania hmm? obodo ukwu niile nọ na mba enweghị otu n'ime ha chai ka anyị bịanyere ndị a aka France na-aja eze na-enye anyị aka ma ihe ha ji abịa ọwụhụ maka ha hụrụ ụnụ n'anya ọtụmadị ihe ahụ niile Igbo eforo ntutu taasị anyị ga-adị anyị ga-adị ndụ lee ike niile akpa ndị niile nọ mgbe a lụrụ agha lụchaa agha ghọtara otu ụwa si gbakọta anyị azụ ndị nyere aka wụkwa ndị mmụọ Chineke metụtara n'obi si mba agaghị ahapụ mba otu mba nnọọ ka ha lafuo n'iyi alụchala agha alụchala agha enweghị onye gbochiziri anyị iche ife gị ife ọrụ n'ụzọ gị gaa iche igwu mmiri gwuru gawa igwuru gaa gị lata elee otu anyị ga-esi gabiga ihe niile a gabigara kwee ka obodo anyị dị ya wụ otu ọbụla isi tụlee ihe a ebido ịta ụta n'uche m kagodu ndị Igbo ụta n'ihi na onye ndị Igbo onye ndị iro gbara gburugburu na-eche ndụ ya nche mgbe niile ele ihe ndị Igbo ga-eme ọ ajụjụ ịjụ chọtagodunu ndị ezigbo mmadụ ga-achị ụnụ onye ga-eji ike meghee ọnụ si ahanyere m ọchịchị n'aka ka m zọọ ndị nga m gị na-abịa ebu ndị mmadụ n'ime abalị epiogharị e n'ala Igbo kwụsị ya taa onye ga-apụta sị ndị Igbo na-ebe akụrụ ụlọ akụrụ ụlọ akụrụ ụlọ a na-emeji obodo ndị ọzọ echi ndị nwe obodo ọ machiri ha ha chụrụ ụnụ chụpụchịa kpara akụ ụnụ unu edewekwere n'ala Igbo otu ọ ga-anọ gawo akụ ahụ ruo akụọ ya ya enwe ike mịa mkpụrụ ọ ya nkata e ị kwesịrị na-akpa ugbu maka na ile otu nkata a bido taa nsogbu ude nsogbu ude ndị na-achụ ihe ha na-achụ otu a na-ekwu okwu ndị Fulani ha hụ. 1967 chụwa ihe a ha na-achụ ile otu ụkọchukwu e, e, e, ọkaigbo si kọwa ọ mgbaka ka ndị a bidoro chọwa rukwe taa ha ma ebe ha na-aga ihe ha na-aga ha na-aga na-agachi ike ụnụ nwa lụrụ agha egbugide unu gbugide unu ka ya afọ ka egbutọpụ mmadụ niile ndị lụrụ agha ahụ ka dị ndụ kpọta ọ dị ka ya echefuola ihe niile ihe nkụzi niile kwechiri ịkụzi anyị echefu ị nọ na mute eche m na ihe otu ihe kpatara idere akwụkwọ a aghara deklarashọn a jiri dee ya wụ anyị akọwala ya na ọ ka anyị ji ghọta anyị ekwuola ihe ya n'izu gara aga ka ọha mmadụ ji ghọta n'ihe anyị na ya na-alụ abụghị sọ ihe na-eme na Naịjirịa kama na ihe anyị na ya na-alụ bụ ihe bidoro mgbe gboo dịka ndị na-asụ ya n'asụsụ oyibo na Soshal sciences ji ekwu Glocol na ihe na-eme n'Igbo na-emetụta oru mhm. na ihe na-ebe n'oru na-adakwa n'Igbo ya bụ na ndị mba oru nwere ebumnuche ha n'ebe anyị nọ batazie n'Igbo atụga m ya n'ilu ugbo ọ bụrụ na m si oru n'Igbo ya ndị mba ọzọ batazie n'ala Afrịka kamacha n'ala Naijiria werezie ndị anyị chere na anyị na ha nọ na ha bụ ụmụnne anyị ha bụrụzie ndị ha ji na azọtara onwe ha ọnọdụ hmm. n'ebe anyị nọ so ma ọbụla dị ndị Saudi Arabia kemgbe ha kpatara ego site n'ego mmanụ abịala were ego mmanụ ha na-efesasị ebe niile na-agba mbọ ịhụ na ejiri ya dọta tupu obodo maka na ebumnuche ha wee hụ ka Afrịka niile wụrụ mba ndị na-ekpe na-akụ isi ala na-ekpe alakụba ọ bụrụ na ị gụọ ihe ndị ụfọdụ ndị na-akpọ Islamic scholars na-ede ishitere na Saudi Arabia nghọta ha bụ na na alakụba buru ụzọ gaa Afrịka tupu okpukperechi ndị otu kristi abalị. ya na ebumnuche ha na otu a anyị esi hụ middle east ọ bụrụ mba ndị a na-akpọ ndị alakụba na otu a ka afrịka kwesịrị isi bụrụ mba ndị na-ekpe alakụba mana obi adịghị ha mma na ndị otu kristi bataziri ndị kristians bataziri kemgbe 19th century bido gbasawa na-eme ihe niile ya ya anya Saudi Arabia na the Salafi Sunni followers ha ịnọ na Bahrain Kuwait United Arab Emirates Qatar ebumnuche ha bụ ịgbasa okwukwe ha ihe ndị Fulani onwe ha na emewu iwerekwana ohere ahụ ha na ha adọ n'ukwu iji nweta e, mkpato ha ka ha nwekwana ike nweta obodo a ka ọ bụrụ nke n'ọnọdụ ndị na-ekpe okpukperechi alakụba ya iji zaa gị ajụjụ a na ọ bụrụ na ihe na-eme anyị dịka maazị ọbasi ihe na-eme anyị ndị Igbo bụ na anyị na-ahụ. kemgbe ihe niile mechara anyị mere anyị anyị ka na anyị naghị eche echiche na-ajụ onwe anyị ajụjụ olee otu anyị ga-esi ghọta ihe a na-eme anyị ka na-ahụ ya dịka gasị na ndị anyị na ha na-alụ ọgụ ndị Awụsa na ndị Fulani onye ọbụla nọ n'ụwa n'afọ a mụ na gị nọ n'ime ya na senchuri a mụ na mhm. gị n'ime ya bụ 20 kwesịrị ịghọta mhm. na onwe ihe ọbụla ị chọwara onwe ihe ọbụla ị na-eme ga-enwe isi ọ bụrụ na naanị ebe ị na-ele anya wụ na gburugburu gị ị kwesịrị nwe na-ele anya gị na-ele mhm. ị ị gakwa na-enweta onwe gị bara onwe gị uru nwee kpụrụchịm n'ọnọdụ gị ma ọ bụrụ na ị nọ ele anya n'ezi sọsọ n'ezi ma ị naghị elebata anya n'ụlọ ya wụ ezi na ụlọ dị mkpa

na ndị Igbo kwesịrị ileba anya gburugburu jụọ anya abịa ghọta na ndị njọ bụ ụmụnne anyị na ndị efik na ndị ibibio na ndị ana ndị awụ ndị anyị na ha na-emekọrịta mhm. ndị idoma ndị ijagam ndị awụ ndị anyị na ha na emekọrịta mmekọrịta ọwụ ndị a ka anyị na ha na-edekọrịta otu edemede a na-akpọ nsibidi tupu bekee abata mm. ya ihe anyị kwesịrị ịdị na-ajụ onwe anyị wụ ole ndị bụ ụmụnne anyị mm-hmm. olee otu ihe anyị ga-eme ka anyị na ndị a dọọ ukwu nọrọ ọnọdụ maka na ha na onwe ha na-ele anyị anya ọwa anyị nwa bụ ndị nwere nke kpuchi ha ka ha ghara ka egbe ghara iburu ha mm-hmm. mana ka anyị ka na-efegharị elu elu egbe na-eburu ụmụnne anyị nke na agaghị enwe ndị agbata obi na ndị ụmụnne anyị na ha ga-adọ ka ha wụ nke mbụ nke abụọ abụrụ Igbo ndị njem anyị na-ejepụ ejepụ mana njepụ anyị na-ejepụ nwebeghị ihe anyị jiri ya mee o ruola mgbe anyị ga-ebịa chewe echi ndị nọ njepụ na ndị nọ n'ụlọ anyị mata ndị bụ ụmụnne anyị ndị anyị na ha nwere otu nghọta na mmasị anyị na ha dakọrọ obi anyị ajụọ onwe anyị kedu ka anyị ga-esi mee ka anyị na ha mmasị anyị na ha ahụ dakọrọ obi ga-esi nwee ike nyere anyị aka anyị aga n'ihu nweta ọnọdụ anyị nkwụsi ike nke ọzọ wụrụ na njepụ anyị na-ejepụ ndị anyị na ha ndị anyị na-ezute ma ha waa gbara ma ha bụ mmụọ ha nwere ha nwere mmasị nke ha ọ nwere ihe ndị Igbo na-eme mgbe ochie ijewe njem tere aka ga-echiri ọjị ga-ewuru okenye ga-echiri mkpụrụ ọjị were nzu tinye n'akpa ndị pụọ n'ụzọ ị nwere ike gị zute agbara aka ndụ iruo na ahịa na-akpọ mbaba nnọ ya fọ road junction ị nwere ike zute ya na-akpọ agbara aka ndụndụ ya sị gị gbapụrụ m gbapụrụ ya ahụ gị manye aka n'akpa gị were ọjị ọsara ya ya gawara onwe ya gị were nzu pụsara ya iji gosi na onwe aka gị dị ọcha ya egosi gị ụzọ gị gawa ọ bụ ihe Winston Churchill na-akpọ In the game of global affairs, there is no permanent friend, there is no permanent enemy, there is only a permanent interest. Ị mara ihe agbara izutere n'ụzọ ụchọrọ gị mara ma ị nwere ya mana otu ị ga-esi nye ya ka ị nwee ike nwetakwana ihe gị na onwe gị na-achọ onye ọ bụla agaghị abụ onye iro gị fụfụrụ dam bido n'afọ ruo n'afọ daalụ ụkọchukwu n'ife m ghọtara n'ihe ị na-akọwa nke mbụ bụ na onye Igbo ọbụla kwesịrị ịma nwanne ya mhm. maọbụ nwanne gị na ya bi n'ime ụlọ maọbụ nwanne gị ndị gị na ha gbara maka na agbata obi onye wuchi ya nke abụọ bụrụ na dịka anyị bụ ndị Igbo bụ ndị njem na ojembe enwe iro na anyị ga-achọpụta mmasị ndị anyị nọ na be ha maọbụ ndị na-abịa na nke anyị maọbụ ndị anyị na-ezute n'ụzọ kwụba aka anyị ọtọ maka ikwuru maka ịchị ọjị na iji nzu mana onye na-atụ nzu na onye na-enye ọjị aka ya ga-akwụ ọtọ mhm. ọ bụrụ ọcha acha gbute ọchaghị acha gbute so kwụba aka gị ọtọ na njem gị gbalụ mmasị ndị na-anọ na eh, ndị na-ejekwu na mmasị gị nwa ọ bụrụ maka onye iro ma ọ bụ enyi na okedo mmasị permanent interest na permanent enemies of permanent nke a bụrụ ihe na abọ mmụta n'oge fọlụ anyị kedu ka anyị ga-esi wee kwado maka onye na-ege ntị ga-asị ọ bụrụ naanị ndị Igbo ka ihe a na-eme ọ na-eme ndị Yoruba ndị anyị na ha nọ na Naịjirịa ọ na-emekwa na mba ndị ọzọ ọ bụrụ na anyị na-anya n'ebe eteghị aka dịka ndị Kongo ma ọ bụ n'anya ihe mere ndị Sudan ma ọ bụ n'anya ihe mere ihe metụtara ndị um, ndị Kenya ma ọ bụ ibu ndị South Africa ndị nke ha mere n'oge eteghị anya na anyị ga-afụgasị ụdị ife ndị a na-emekwa ha kedu ka ndị Igbo ga-esi wee nwunye ike ma ọ bụ kedu ka anyị ga-esi kwado onwe anyị iji wee zọba onwe anyị ma ọ kwadobe etu anyị ga-esi wee si na nnukwu ọdachi a wee pụta o nwere ihe anyị ga-agwa ndị be anyị ịkwado ọ ga-abụ n'izuụka na-abịa mgbe anyị ga-ebido ịkpa maka ife ndị ọzọ dịka nnwere onwe ndị ndị isi ojii na etu o si wee gbasata Biafra kedu ka anyị ga-esi wee kwado wee mara ka anyị ga-esi wee si na ya bụ oke ndachi na ọdachi wee pụta maazị ọbasi chọrọ ibido um, Eh, onye onye eh, onye na-eduga ahịa ebu ụzọ hmm? onye ụlọ ya na-agba ọkụ anaghị achụ oke anyị ga-ewere aka n'ịmụ ihe a na-aba maka na anyị akwụbuola ya mbụ enwere ihe wụ omume Igbo eche anyị echefuola ihe mere anyị anyị ji bụrụ ndị Igbo na-eṅomizi mba ọzọ ma nkụ onye na-eghere ya nri ihe ga-eghere ndị Igbo nri wụkwa usoro ndị Igbo hmm? anyị aka nọkwa na ụmụnna ịlakwa gị na ụmụnna gị ọ na-agbakọ gbaa izu ọdịmma obodo maka ekwuchakwa ala Igbo e, LCM na mama Ọla ga-akpọ e, ndị Igbo wụ ụmụnna ee mhm. e, onye ọbụla ga-aga ka ebido n'ụmụnna ụmụnna dị mma gị bịa obodo adị mma obodo dị mma senatorial zone adị mma senatorial zone dị mma steeti adị mma steeti dị mma ala Igbo adị mma hmm? o bidoro n'ụmụnna nke ọ na-awụzi mmadụ na nwanne anaghị erezi ọnụ ee nke ịhụrụ aka n'ọnụ asị gị na lekwe lekwe lekwe echere m ebe ihe a ga-ebido maka m hapụrụ ka ndị ọzọ kwuo uche ha maazị anya anaghị afụ iru gị oh, mana anyị na-alụ olu gị <laughs> no um, maazị Ọbasi eh, okwuka ee um, maka na um, nke izizi bụ onye kwe chiekwe maka na oge ụfọdụ dịka etu ife si mee anyị ọ na-adịzi nke ya na anyị nọzi n'oke mkpesa oke mkpesa akpa aka na nke a si n'ọkwọ nka na ọkwọ nka anyị ma na ife mere awụ ede o bee mana a sị na anụ gbaa ajọ ọsọ agba ya ajọ egbe na dinta si na ebe ọ bụ na eleke ntị ọba na-efezi ebe ebe na ya agba atụ ịna-anya ndị anyị na afa na-eme ya bụ ibe bịakwutele Igbo ọkwa ife karị nte na ya aghọtago na ya bụ ibe bakwutere Igbo na ibe nte o wee na-achị iji nwayọọ nwayọọ nwayọọ wee memina anyị anyị ga-eteta n'ụla zọba onwe anyị iteta n'ụlọ afọ bụ na ada agba aka azụ ala ka ha nọ na Naijiria, o nwere ndị nọ na-ekposi ya na-atụtụkọ nke ndị ọzọ na-eti na nke kedu ife anyị na-eme gbasalụ idozi be anyị a na-ekwu ikwu idozi be anyị ọ nakwa ka maazị ọbasikwu ọ bụ ndị na-achị achị ego nke anyị wetara eweta kedu ife anyị ji eme nke a natalụ gọọmenti kedu ife anyị ji eme ụzọ adụrọ ụmụaka na-eje ezigbo akwụkwọ ebe ụlọọgwụ arụ ike adụrọ ee mana onye bata na gọvanọ ọ ya apụ obunju ego akpa ọ ga-elugo maka na anyị ga-akọ ọkụ ya n'ahịa afọ afụ o nwere ife ekwu gbasalụ ndị na-ezu anyị ori na ha baa ọchị ya bụ na ife Igbo ga-eme dị Igbo n'aka onye kwechi ekwe nwere onye ga-akwụsị anyị anyị nwe na-akwụsị onwe anyị ma ọ bụ ndị herdsmen ma ọ bụ ndị Fulani onwerọ fada atụ anyị egwu kama na ọ bụ na okoti emezi ife o ji bụrụ okoti ụmụaka ekpụrụ ya n'ọkọsi ekpụrụ ya n'udu mmiri ọ n'ọrụ anyị kwesịrị ibido lebawa anya n'akụkụ ndụ anyị dị iche iche n'ihi na ana m ahụ ọ nwere onye mụ na ya nọ na-ekwu okwu masị ya na anyị nwere ihe m na-akpọ uh, knowledge gap with the with the lost generation kedu ndị a m na-akpọ the lost generation ọwụ ndị ntorobịa n'ala anyị na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ọkacha n'ala Igbo anyị kemgbe 1980 ha na-agụ akwụkwọ ọtụtụ n'ime ha nwere isi ọgụgụ ọgụgụ isi ọtụtụ n'ime ha na-amụta ma ekuziere ha mana onweghị onye nkụzi a na-akụziri ha anaghị adaba n'ihe metụtara ndụ ha ịghọta njem ha n'ụwa njem ha dịka ndị Igbo njem ha dịka ndị isi ojii ndị Afrịka ọ aghọtaghị aghọta ihe kpatara na ọtụtụ ọtụtụ n'ime ha chọrọ ịgbapụ mm-hmm. gbatawa ala bekee obodo oyibo nke na ọwụwụ na ịgbata m obodo oyibo adịghị mma maka onye na-achọ ka ihe dịrị ya mma kama na ọtụtụ na-agbata m obodo oyibo na-aghọtaghị ihe wụ obodo oyibo hmm. naanị nghọta ha nwere banyere obodo oyibo ebe anyị ga-eji kpata ego ịbịa na e, ụlọ akwụkwọ anyị na ụlọ akwụkwọ ọta akara ruo na nke mahadum hmm. enweghị ebe a na-akụziri ụmụazị enweghị ebe a na-akụziri ụmụaka akụkọ omenala na akụkọ ejiri mara and they can do the history mm the history and the culture and customs Igbo people. mgbe o ruru otu ahụ ma ọ dị asụsụ anyị na-asụ mụ na anyanwa mmadụ anọ nọ na Amerịka na-ekwu okwu na-asụ n'Igbo na-ezigara ụmụnne anyị ndị nọ na Naịjirịa ụfọdụ na-ele anya na-asị kedu ka ndị a si eme ihe mana ịkpọlite onye gụrụ ma ọ bụla onye gụrụ Igbo mm. ọ na-ara ahụ mm-hmm. ya bụ na ntụziaka m bụ na onye chọọ ịchọọ ka mmadụ ibe gị mana asị onye na-ekweghị ma gị na ịnọ onwe onye ga-asị gị na ịnọ ya mana otu ị ga-esi nwee ike mee nwee ike kwuo na ịnọ ka ndị ọzọ were sị na ịnọ ya bụ na ị ga-ahapụ ịwụ ụdara mmụọ hmm. gịnị wụ ụdara mmụọ oge anyị na-eto a na-asị ị na-eje n'ụzọ ịhụ ụdara dachiri n'ụzọ hmm. maa mma na-agba eso ọ dọwa gị ụsa hmm. tupu gị tụtụrụ ya gbawa ya aracha lelie anya legharịa anya ma ị ga-ahụ osisi ụdara ma ị hụghị osisi ụdara arakwala n'ihi na ọ bụ ụdara mmụọ n'ihi na ọ bụrụ na onweghị osisi ụdara anọ nso ụdara osi ebe pụta n'okporo ụzọ ya bụ na ụdara mmụọ abịa n'ọnọdụ anyị dịka ndị mmadụ wụ na onye ị mara mma ị nwere ọgụgụ isi ị mụtara akwụkwọ ị kpatara ego mana achọwa ebe achọwa ukwu ebe ukwu gị ebe osisi gị anwe onye ga-ahụ ya ihe ọ pụtara wụ onweghị onye ga-eji ga akpọrọ ihe ọ ihe awụ ihe m na-akọwa oge m oge anyị mere Igbo American Cultural Education nọ na-akọwazi ihe otu ihe na-arịa anyị dịka when you fall too far away from your roots nobody takes you serious ụdara daa dapụ ọtị site n'ebe ukwu osisi ya dị ọ bụ ọlụ ụdara mmụọ enwe onye ga-ara ya ma ọ bụla dị ọ bụrụberekwa ụdara nwannu tọkachara ụdara mhm. enwe onye ga-ara ya ndị na-ege anyị ntị ọkwa ya bụ ihe dị n'ahịara deklarashọn ka anyị ka na-akpa maka ya a n'izuụka na-abịa na izuụka ndị sokwu ya anyị ka ga na-akpakwa ihe banyere ya bụ ahịara deklarashọn ya ihe anyị na-ayọ biko bụ onye ọbụla nwere ike jiri aka gị gụọ ka ọ ghara ịbụ naanị ihe anyị gwara gị maọbụ ihe nọ n'onu anyị jiri aka gị chọpụta ya bụ ihe edere na ya inwekwa n'ike mhm. dee ka anyị mara ihe nwa chere ma ọ na fesbuk. ị na-anụ ya kịta ma ọ bụ oge ọzọ mgbe anyị mechigoro depụta ihe dị gị n'obi mee ka anyị mara ihe ị chere maka ihe anyị na-akpa nyekwana anyị atụmatụ ndị agha ma ekwuteghị maọbụ ndị agha amaghị maka na mmadụ niile ofu onye ada amachi ihe niile maka osi na izuụka ndị na-abịanụ o nwere ihe ụfọdụ anyị ga-achịkọwa ọnụ dị na anya bụ ihe metụrụ Igbo na ihe bido onye agha dịka mhm. nke a na-akpọ Nigerian corruption ya mpụ na aghụghọ na mmebi mhm. na ịrụ ure dị na Naijiria n'oge ahụ anyị atụnye n'ọdịkwa ya tata malụzie ka anyị ga-esi wee mechapụ ya bụ ihe dịka shaking of Nigerianism uh, the rediscovery of independence nye ịchọpụta nnwere onwe anyị ịchọpụta ihe nnwere onwe bụ na ihe bụ Negro Renaissance ya bụ ntute mmụọ nke ndị isi ojii anyị kpachazie mhm. nke aha ya wee daba n'ime ihe gbasara ya bụ akụkọ ahịa ara nya isi isi sebụntị bụ the mhm. uh, uh, m ihe a na-asị ya n'oyibo mana the main points of the the principles of the uh, revolution mhm. biko gụọ ya bụ ihe ahịara declaration gwakwana anyị ihe i chere maka osinadị ndị be anyị maazị Odeluga kene ndị be anyị ndị be anyị ụlọ anwụchi na ahụ maazị ọbasi ndị nga unu anwụ ụkọchukwu ọkaigbo Igbo. mma mmanụ isie na ike ọsọ ndụ ndụ mmiri ndụ azụ na mụnwa bụ maazị oke ụkọchukwu na-asị ụnụ kachifo ụbọchị nta